ndewonụ ndị be anyị daalụnụ nwoke be anyị bi Germany bịa kọọlụ m akụkọ a wee sị m na alili na-akwụ ya o wee sị na ọ bịara mba obodo oyibo wee nya na nwunye wee bịa ọkpọgote nwunye ya ọ bịa mba obodo oyibo wee kpọgote nwunye onye igbo ọ bụkwa na onye mba onye igbo ọ sị na ee eh, famụba nwa famụlụ ụmụ ise nwoke atọ na nwaanyị na-abụ o wee fa wee na-azụ ụmụfa na-azụ ụmụfa ụmụfa na-anụ oyibo ụmụfa na-anụ german language mana ụmụfa anara anụ igbo and fa anọtighị aka fa achọzie aka fana maka ọ sị na ọ gbanyetetugo obele ụmụ ya nke mbụ nke mbụ dị 18 then ndị ọzọ dịcha 16 14 12 wee gbadaa so o wee sị na ọ chọọ kafa na ụlọ ọ sị na ọ lụrụ ezigbote ihe manshọn ya o ji ụlọ wee ee kpaa sọd nya manshọn manshọn wee were ụlọ ee wee mekasịa mee nye standard of germany mechechiche enye nnọọ ka o pirizie ụmụaka kafa fil at home ịma ụmụaka amụrụ ebe ọkụ mmiri ezigbo gọọmenti sekuriti ihe niile ihe niile zuru oke agụụ agụ n'urofa nụrụ ọkụ si o wee si osi ogote lista na abụ wee debe owe na-asụ 24 hours esi ihe niile dị a na-esi na-arọ na-eri na-aṅụ na-agba egwu a na-emeli fama bedde ihe niile a na-eme ndị ikwu na ibe na-abịa ana na-aṅụli a na-ekene ana na-apụ eri nri na-abụ ka o mekwa efentiz enwenuru ọkụ lista na na-asụ jijijijiji kwa mbọsị si na ịnọchakwa e, e anụ one wee na asịzi na-anaghachi ozugbo fada taa ọ dịka ụmụ ya nnọọ mee mitin ozugbo fada n'airport wee bupụta akpatifa ihe ha ji wee si ata nkiri na ọkpọfa n'ala nna bụ biko papa ịkpọsịkwana anyị gaa ebe ahụ ọzọ anyị achọkwa ịga ebe ahụ ọzọ mana mana mana ịkpọsịkwana anyị wee gaa ebe ahụ ọzọ ọsọ wee daa wee bebe akwa wee bebe akwa wee si aka ezi alụ m ihe niile a ọtụtụ ụlọ maka unu nwoke na-atọ alụ m ụlọ nke a ofu abụọ ịtọ ịnọ ise lụchicha anyị ụzọ dị iche iche ee onye a nwe nke onye enwe nke onye enwe nke a wee nọrọ na ofu wee na-eri na-aṅụ na-esi ya ka unu jizi wee na-ekene m ajọ ọnụ wee na-adọ m aka na ntị nya wọnin si akpọsikwana fa n'ebe ahụ ọzọ na fa chọrọ hei asị papa pa wee bebe akwa fa wee mili enyi si na nwezikwe ka kapa na ebe ahụ ọzọ n'ụwa uwe wee gwụkwa Fa biko papa biko dododo nya akpọsikwana fana ee o wee jụọ mama fa si ya kedu ị na-anụkwa ihe ụmụaka na-ekwu mama fa wee si ụmụaka kedu ihe unu ụmụaka si ee ihe ahụ anyị kwu ka anyị kwu anyị eche njirimata anyị ga-ekwukwu ya ọzọ fa wee gwakwa ya mama fa ọzọ ọkwana ya wee si ebe ụmụaka ya ka ọ ga-akwụ na onye lekwa rapụ ụmụaka ya naba ala igbo maka papa achọgo ka a na ala igbo jee establishi ọkwana ya ihe a wee sebelu ya na nwunye sebelu ya na nwunye o wee si ya ọ bụrụ na ọ kọnvinsiri ụmụaka na ọ bụ ya sachara ụmụaka isi si ụmụaka fanazi n'obodo e, ebe ọ na-asọpọtụ fa na ebu ebe ụmụaka ya ka ọ ga-akwụ o wee si ya maka ọnụ ojikwu ya ọ ga-ekwugheli ya si na ọ na-asọpọtụ ya bụ papa mama wee sị na ọ gaghị ekwugheri na ebe ụmụaka akwụ ka ọ ga-akwụ sa wee sebekwa okwu wee gbasa wee nke nwoke wee sị ya ngwa ya gabazialụ onwe ebe ọ bụ na ọ nara asọpọtụ ọ bụrụ ụmụaka ka ọ na-asọpọtụ ya aka fagbala aka ụmụaka ihe niile ọ lụkasịcha ebe niile ụmụaka wee sị ya nya dashi anya ndị mmadụ na fa achọrọ ịma ma ọlụlụ enu ma ọlụlụ ada ma ọlụlụ heaven ma ọlụlụ earth na ala igbo ee ya dashi anya relatives ya dashi anya cousins ya dashi anya onye ọbụla ọfụọ like ya dashi anya ihe niile anwụ ụlọ kasị na befa na fa achọrọ na fa ama nnaghachizi azụ ọ na-afụgokwe nwoke wee bebe akwa wee bịakọchala m n'ụtụtụ wee sị m kedu ihe ọ ga-eme ọ sị m jụọ unu kedu ihe ọ ga-eme andị kịta ya na nwunye esi gị okwu nwunye chịrị ụmụaka gaa n'akụkụ ndị dị 18 16 ịmago fe etogo o wee na-asị na ọ chọọ ịnụ nwaanyị ọzọ o wee na-asị biko ụmụ nwaanyị unu ka ga-ekwetezikwa ya a ga-ekwetezikwa ya di n'elu ụwa maka na na ya bụ nwoke etichegokwa akụ Eh, eh, kwọcha aka wee tinyela ọkụkọ akụ na maazị ihe ọ ga-eme n'ihe ọ chọzi ime ebe ịnụ nwaanyị ọzọ andị ọ sị na onye ọ ga-anụzi onye ahụ ga-ama na-asụ igbo na-ede igbo andị onye ahụ ga-anọ n'obodo ọya na-abịazi obodo oyibo ya na onwe eh, ga na-abịa n'ana na-abịa n'ana ọ na-asị ụmụ nwaanyị m jụọ unu ee unu ga ekweta ya di ebe ọ chị ụmụ ise kedu ihe ọ ga-eme ọ na-asịkwa m jụọ ụmụ nwoke kedu ihe unu fụrụ kwuo n'iya o nwere onye nwere ụdị experience ya ọ bụrụ na ọ onye nwere ụdị experience ya ya kpaalị alụ ụmụnne ọ mara ihe ọ ga-eme n'elu ọ mara ihe ọ ga-eme na ada ọnụ nwaanyị ọzọ obidokwa mụba nwa pịchaba kpobe nsị na amịlị ihe ọkalichago ihe mmadụ toghichego ihe mmadụ grajueti gona ya ọ gakwa mụbakwa nwa wee pịchaba maka nwa niile ọ mụrụ ọ gbagola aka ọ bụ ihe ọ si ka njụọ biko nụ ndị be anyị kpaalụ na na ihe ọ ga-eme andị ụmụ nwaanyị zaa na ihe a na ime mmụọ na eziokwu unu maka ọ sịrị na ọ ga-anụ nwaanyị ọzọ ọ bịa nụọ nwaanyị ọzọ onye ahụ ama mbịazi obodo oyibo ọ ga-anọ n'ụlọ mụọ nwa andị onye ahụ ga ama na-asụ igbo na-ede igbo ọ bụrụ sọsọ ọsụsụ ọ ga-ede igbo ede maka na gịnị na ndị niile ọ mụrụ abụgola ihe flefu andị ose ụmụaka siri ya dashia dashia ndị ụlọ ihe niile anyị lụrụ dashia fanya na ọ bụrụ maka anyị anyị nọ mma ebe anyị nọ anyị ga atụtanwu um, anyị ga-alụnwu ihe anyị ga-eri ya bụ ịbọda na about us na anyị ga-alụnwu ihe anyị ga-eri anyị ga-akpatanwu ihe anyị ga-eri ịbọda na ihe niile ihe lụrụ isi na ogi nwunye nwelie ma ọ bụ dashi anya mmadụ ọ bụ ihe ụmụaka ya sapụrụ ọnụ wee na-agwụ ya o wee bụrụ ihe mkpọwa obi mụ na onwe m na-asị ya nwoke ndo dibe ndidi ifugo nne ihe m furu na ya bụ biko ụmụ nwoke unu nụọ nwaanyị ọ na-asụrụ ụmụ unu sụ oyibo unu si ya mba ya asụzi na asụ oyibo maka asụ german language sụọ oyibo mana fasụrụ igbo ihe m na-eche bụ fanala ụlọ dịka fọrịna na ala nnafa ọ bụ ihe nna eche m fee anya at home fefe lụrụ belonging ọ bụ ihe na eche m so kịta ahụ magolo ihe ma na ọ ga-anụ nwaanyị ma asụ igbo ede igbo and nwaanyị ama abịazikwa obodo oyibo ọ bụ ihe okwu. ee eh, ndị niile ibe m ndị bịara obodo oyibo unu afụgo ya uche dukwa anyị n'ala ụmụ anyị ọ ga-anazikwa unu afụgokwe ọ ndị ọcha ka anyị na-amụrụ nwa ka ọ gịnị mụ nwa akwụkwọ ahụ ọ bụkwa ya ka m ji asịsị sụba igbo ee ụmụ m na-asụkwa igbo maka na fana ụlọ obilongin fa ga-asịkwa ka a na ụzọ mana ọ bụrụ na fa sụrụ igbo fa natakwafe echibe gị wonin o akụkọ nke ọ mara mma amara ihe a ga-akpụ ya akpọ ya bụ ị ga-adọ nwunye gị aka na ntị na-asụsụ oyibo ma gị na onwe gị bụ nwoke na-asụkwala ụmụ gị ndị igbo oyibo na-asụlụfa jaman mana ị nara asụ igbo ịfụgo ihe ọ ga-akọs ọ nọ kịta nọlụlụ nri dịkwa ka okokporo dịzikwa ka bachala ọzọ kedu ihe a ga-akpọ ihe nka biko kpalụ na ụmụ nwanyị zaa ajụjụ ọ jụrụ unu n'ime mmụọ na eziokwu unu ka ga-ekweta edi unu ka ga-ekweta edi ọ bụrụ na unu ga-ekweta edi unu si en eh, unu ka ga-ekwetekwa edi maka na hmm, o jikwa nwayọ alịpụta o ndị be anyị anyị ekwuchekwen em na anyị akara ịfụnanya ma kesekwen ka ndị na-amara amala o maka a na-eme misteki siri ike ihe dịkwa mma ee eh, ọzọ nsikwa ka nkwụ ee eh, obodo obodo oyibo ịchụ ego inweta akwụkwọ ịchụta ego ịmụ ọrụ aka ị ga-aga ịlụ elu self employ n'ụlọ ime ọsọ chịla ụmụ gị na mgbe fa dị na teenagers ụmụaka anwụ ebe a fa wee gụlide akwụkwọ gụchacha na obodo oyibo e nụrụ ọkụ agụ agụ nụrụ for one day ee onwere sekuriti dị two four polisi na-alụ ụlọ ya ndị amị na-alụ onye ọbụla na-alụ ụlọ ya nara ana bribe fabia na obodo naijiria ọ ya adị n'iche so ihe ị ga-eme bụ nke mbụ ịsụgodilife igbo nke mbụ ịbịa obodo oyibo inwe ike nwụọrụ aka ihe dịka cooking bakery and nursing medicine pharmacy ịmụọ ya ị na-eme ịmụọ ụmụ gị ọ bụrụ na fabụl teenagers ịkpọrụ fa nọọsụ so iji mee establish ọ bụ nọọsụ ka ị gụrụ ije meghe hospital and maternity ibido operate on your own ọ bụrụ m. ọ bụrụ bekiri ka ime ma ọ bụ ihe ọbụla ije mere enye ọ bụrụ famasi e, e, ị na-anụ ụlọ jee mere enye ịchịla ụmụ gị na ọbịa bụ ụmụ gị abụrụ ndị igbo ewezigakwa ya he amakwa m ihe anyị na-amụrụ ụmụaka n'obodo oyibo ọ bụ ndị ọcha ka anyị na-amụrụ ya ọkwa ọmụmụ bụ isi nọ aga anakwa fa ga-abụzikwa ndị igbo unu ga-agbazi nkịtị ka nke anyị fụsisi ọ bụkwa ya ka m ji asịsị sụba igbo nsisi sụba igbo unu mee m unu si na onye na-asụ igbo du lokal unu afụgokwa ihe a ọ na-eweta ndị niile na-asụkwa asụsụ fa na united kingdom a ndị mbịambịa niile ịgbatara abefa fa na-asụ asụsụ fa fa nazia fa dịkwa ka mmadụ dịkwa ka fa e mana ọ bụrụ na nwa gị asụrụ asụsụ gị ị na-alụ ọ dịka onye ọbịa na na nna ya ma na onye ọbịa bịabeghị ọ ga-anakwa ọ ga-ana ọya dị fil at home na afụ gị nwoke be anyị ndo ndo ọ bụ ihe nsi ka m gwa gị gwazikwa anyị nke unu chọọ ngwa ya ka emesịa na ndị be anyị ka ọ dị na mgbe ọzọ ka emesịa